ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị life word radio ministry akara ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria site n'ime ụlọ ugweru nke dị n'ime ibadan n'oyo steeti ka oziọma si eru unu nso na ịga n'iru n'ụbọchị nke anyị ga-eleba anya ọbụladị na akwụkwọ nsọ nke chineke dị kwesịrị ekwesị anyị ga-agụ akwụkwọ abụ ọma nke iri itenaịnị na otu abụ ọma iri iteghete na otu m ga-amalite ego na amaokwu nke mbụ abụma 91 ọ onye na-ebi n'ebe nzuzo nke onye kachasị ihe niile elu ọ bụ n'okpuru ndo nke onye pụrụ ime ihe niile ka ọ na-anọ n'ọnọdụ abalị m ga-asị jehova Ebu ebe mgbaba m na ebe ewusiri ike m. Ị bụ Chineke m, onye na-atụkwasị obi. Anyị ga-agụkwa akwụkwọ dịka Matu dere, Matu isi nke isii amaokwu nke isii oziọma dịka matu dere isi nke isii na amaokwu nke isii ọ sị ma gị onwe gị mgbe ọbụla ị na-ekpe ekpere baa n'ime ụlọ nta gị mgbe ị mechisikwara ya ụzọ gị kpere nna gị nke dị na nzuzo nna gị na-ahụ ihe na nna gị nke na-ahụ n'ihe na nzuzo ga-enyeghachikwa gị ka chineke were ebere na apụma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ngọzi dịka o si wee kwesị n'ahụ jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akwa anyị ga-abụ ebe nzuzo ebe nzuzo bụ isi akụ anyị ọtụtụ ndị mmadụ na-ezozi n'ebe dị iche iche ọtụtụ ndị mmadụ na-abazi n'otu nzuzo nke dị iche iche maka gịnị ebe a na-achọ ike ebe a na-achọ ọganihu. ebe a na-achọ mbuli elu ebe a na-achọ nwa ma ebe a na-achọkwanye akara ugo na nke ibuli elu dị iche iche ekwensu na-enyekwanye onyinye mana onyinye nke ekwensu bụ weta isi bịa were isi o were aka ndị nye gị ofu o were aka ekpe narana ma atọ ma ọ karịsịa efu na onyinye nke ekwensu bụ onyinye nke n'ala ala n'iyi na-eweta ịta nkekere eze na ikpetemazụ mana onyinye nke chineke adịghị etu a akwụkwọ nsọ mere ka anyị mata ọsị na ngọzi nke chineke na-aba ụba ọ dịghị eweta nkọchi ma ihe mgbakasị ahụ ma ọlị iwe na-afụta na ebe nzuzo nke kachasị nzuzo niile bụ nke mmadụ zowere onwe n'okpuru jizọs kraịst n'okpuru chineke lee ebe anyị gụpụtara na-akọwatara anyị lee ka onye abụọma si wee dee ọ sị na ebe nzuzo nke Chineke bụ n'enweghị na-enweghị ezu onwe n'ebe ahụ ka e nwere ezumike n'ebe ahụ ka e nwere amamihe n'ebe ahụ ka e nwere ntụkwasị obi nke na-adịghị agharịpụ ebe ahụ ka a na-enwe ngọzi pụrụ iche ebe nzuzo nke Chineke ebe ebe ebe nzuzo nke Chineke ebe nzuzo nke Chineke abụghị n'ụlọ ụka ebe nzuzo nke Chineke bụ mkpụrụ obi anụchara anụcha bụ mkpụrụ obi dị ọcha bụ mkpụrụ obi nke nwere okwukwe na Chineke bụ Chineke n'ezie nke adịghị agharịpụ mgbe ị nwere ntụkwasị obi nke a n'okwukwe ajọ ifufe ga-eku ebili mmiri ga-atụ ọnwụ na mfu ga-adị ma ekwudosiri ike si na onweghị ihe bụ gị agbala n'ihi na ndị nke mara Chineke ha ga-adị ike wee na-ewukwa ewu ị ga-asị na Chineke bụ ebe mgbaba gị nke siri ike ekwudosie ike mgbe ihe ndị a niile ebighị abịacha kwụfere efu na onye nọ na ebe nzuzo nke Chineke kwụsịrị ike leba anya na ndụ nke Job Job bụ otu onye onye nọ n'ebe nzuzo nke Chineke mgbe ọnwa niile bịara na ndụ ya Job sị amaara m na onye na-efe adịghị mfe a amaara m na onye nzọpụta m ka dị ndụ mgbe n'ikpeazụ job agharịpụghị chineke n'ihi na chineke ji wee na isi wee bụ onye nwere mmeri na ọnwa niile kedu ọnwa ka ị na-agabiga ịgbabago n'ebe nzu nke chineke ịmatawo dịka ọta gị na ebe wusiri ike gị amachi gwaga na ihe ndị a niile na-eche gị aka mgba na ihe ndị a niile jupụtara gị ị ga-achọkwa ha gaa afọ ha ma ọlị ọnwa na-abịara onye ukwu na onye nta onye njọ na onye ezi omume ma na ọsọ naanị okwukwe nke enwe n'ime jizọs kraịst bụ nke na-eme ka mmadụ kwudosie ike ndị nke kwudosiri ike n'ebe nzuzo nke chineke n'akwụkwọ nsọ nke chineke n'okwu nke chineke n'ụzọ nke chineke ihere adịghị eme ha ma ọlị ha adịghị atụkwanye ngọngọ n'ihi na onye ahụ bụ Chineke kpọrọ ha oku ga-agba ha ume ya ike ruo ọgwụgwụ ịmarawo Chineke site n'afọ nwa ya bụ Jizọs Kraịst site ụzọ ike jidesie ike n'ọdị n'ebe nzuzo nke Chineke nke mmụta pụrụ iche nke ga akwụkwọ nsọ nke ekpere na nke ịfụnanya ebe Chineke nọ n'okwu ya na mmadụ ibe gị mgbe ị na-eme nke a ị ga-afụ na ihe niile na esoghị aka mgba ihe afọ azụ a akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na ọ dịghị ngwa agha ọbụla nke a pịrị imegide gị nke ga-adị ire inwe ntụkwasị obi n'ebe okwu Chineke nọ jidesi ya ike ala n'azụ asụ na ngọngọ ajụkwana ajụjụ ma ọ megide chineke n'ihi na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-alụ ya ruo ọgwụgwụ jidesie chineke ike iji chukwu iji ihe dị mma ekwena ka mmadụ ụwa dufuo gị ekwena ka ihe na-afụ ma ihe na-anụ ma ya agwa ndị mmadụ mee ka ịma ma n'ọnya ma ọ ka iji binye aka na ihe nke ụwa ma ịba e n'otu nzuzo nke na-enweghị isi ma nke ihe wetara gị ịta ntakịrị eze na azụ kama jidesi okwu chineke ike chineke kwere ya nkwa ọ ga-eweta ya na mmezu nọ nọsie ike n'ihi na ndị nke nọ n'ebe nzuzo nke chineke ha ga-emecha dị ike wuo ewuo karịa ka ndị ụwa tụmara anya n'ihi na onye ahụ kpọrọ gị oku kpọrọ gị oku ngozi onye ahụ kpọrọ gị oku kpọrọ gị oku mbuli elu onye ahụ kpọrọ gị oku agaghị ekwe ka ihere mee gị mata amata na ihere agaghị eme gị n'ihi na ndị mbụ gbara ọsọ a ihere emee ha ihere emee Shedrak mecha ka na Badnego ihere emekwa ha Daniel ọbụla dị n'olulu ọdụm ihere emeghe ebraham ihere emeghe Josef ihere mekwara David dị mgbe o ji aha Chineke wee nya isi n'ihu Goloyat ịmatara aka na mgbe ikpeazụ onye mmeri ka ọ bụ ị ga-abụ onye mmeri n'ihi na kraịst anyị enyewe anyị mmeri ọ sị n'obe nke kalvarị na ọgwụsiwo ọgwụsiwo bụ ajụọlụ na akụmatụ niile nke ajọ onye n'ime ndụ gị iji chukwu jidesie ike mana ọ bụrụ na ịnabatabeghị kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ihe a bụ ohere dịrị gịnị iji wee nata dịka onye nwe gị na nzọpụta ebe ọ bụla nọrọgide ugbu a hụlata isi ka ekpere chineke ka ịnabata kraịst dịka onye nwe gị na nzọpụta mgbe ị na-eme nke a ị ga-anọdị n'ebe nzuzo nke chineke nke pụrụ ime ihe niile ka ekpere chineke chukwu onye dị nsọ onye pụrụ ime ihe niile lee ndị origo ndị a ndị isi ọbụna dị maka okwu gị nke ha nọrọ n'ogede ugbu a mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ihe kwudosi ike ya na ụdị n'ebe nzuzo gị nke dị ike na nke pụrụ iche mgbe kraịst ya bụ kpọrọ ndị ya maọbụ n'ọnwụ maọbụ na na rapshọ onye nwere chineke agaghị achọ ha chọọ n'aha aha jizọs kraịst bụ onye nwanyị em gụnyere mere nke a kwudosi ike na okwukwe na ego akwụkwọ nsọ na ekpere na isoro ndị nke kraịst na mmụta na nzukọ nke pụrụ iche ị ga-afụ ihe mgbanwe na ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen bata anyị n'olu ya na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị lif Word Radio Ministry unu ga-enweta m n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke chineke nke kachasị udo niile dị arụ n'ebe ọ dị ukwuu n'aha kraịst jizọs bụ onye nwanyị. amen